site na abalị asatọ ruo n'ohe abalị nke march nke afọ abụọ 2017 cellist Razvan Zuma nke mba Romania na pianist nwada Rebecca nke mba Nigeria na bia UK na London ha ga-eti egwu na St James's Piccadilly Blackheath Halls St Martin in the Fields Romania Cultural Institute ha ga-etikwa egwu na Oxford University Cheltenham Town Hall Birmingham and Midland Institute ịchọ tiketi kpọọ Igbo maka bịa lere